na apọịntman anyị ejidela gị ga-eme gị ya egwula gị egbuo gị gị jụlakwa ọgụ ka ihe mere ya ọ gị na smọlụ nwabololo ebe anyị nọ ndewonu ụmụnne m ndị Igbo ndị ọma njem ọnụ ekelekwa m unu ebe nsị ewetara unu ozi a bụ n'ụlọ ozi ndị sim dọt si ha Asịrị FM aka m nwanne gị nwoke 042 Solex onye akụkọ ụwa n'ihe onyonyo nke taa o nwere otu ihe bụ ihe dị ezigbo mkpa nke anyị si ka anyị wetara unu bụ ozi anyị nwetara n'ụzọ dị iche iche nke ndị ntọ sizi atọrọ ndị mmadụ n'ala Igbo ugbu a ya bụ ozi bịara ụzọ abụọ otu n'ime ha mere na steeti Anambra ebe nke ọzọ mekwaranụ na steeti Delta o wee bụrụ ihe anyị lechara anya sị na ya bụ ozi bụ ihe dị mkpa na onye ọbụla bụ nwa afọ Igbo kwesịrị ịhụ ya maka na oge anyị nọ n'ime ya ugbu a bụ oge jọrọ njọ nke ukwuu o wee bụrụ ihe mere na onye ọbụla kwesịrị ịgbado anya ị na-aba ihe ọbụla ị na-aba ma ụgbọala nke gị ka iji eje njem ma ị na-abakwanụ ee eh, nke akpọrọ pọblik transport n'olu bekee ka ị gbado anya ogologo okwu dị mmanụ ka mgbede ya mere ka anyị tinye anya na ya bụ ihe onyonyo ma ga-ekweranụ ozi olu bụ voice note nke so otu n'ime ya bụ ozi ka m bịakwanụ anyị gị eh, gị eme gị ya egwula gị egbuo gị gị ka ihe mere ya ọ gị na ụmụ Daule bai na. Biko na onye ahụ mfere ya bụ somebody jere sime market one of our one of my friend one of my friend o si o si mee market ji igote ihe na mgbukasị ọ pụtazie obodo ukwu ndị keke a na-anọ ebe a na-asịwa na ha na-eje mgbuka ọba mgbuka eletrika ọba so the guy wee banyere keke so one girl wee ha dị five nọ na keke ahụ three boys n'iru wit onye keke na ya bọs mere ya three n'iru so nwoke na nwanyị na-azụ so nke nwoke a bịazie ka ọ banye na keke ahụ ọ bụrụ na nke nwanyị chọọ ka ọ pụta ka ya nwa baa na-eti ya nwa asị mba ka ka ya nwa bụ nwoke ya bịa banye na-eti na nwaanyị kwesịrị ịnọ na so ya nwa nọrọ nwaanyị banyekwa ya nwa nọrọ si n'ọfọm otu ahụ ha gbakọta ama ma o nwee ebe ọ sị na ahụ dọpụ dị saịdị amanatọ ama ma saịdị amanatọ dị ife ahụ ka ọ sị na onye keke wee sị ya na o nwere ụzọ faya akọt wee faya akọt wee gafee daa place ka ha kọt zuo ụzọ maka na hold up dị so the guy sị na mgbe o kwukwara ihe a ntị ya nwa ọ dị ọsịsọ na-eme ka o jee gbuka pụtakwa maka o ji igote pas ọ ya eji ọ dị ka onwe ya emebi moto ya so ya nwa sịkwa oke sị na ebe a ka ndị a abụzi ya na-ejezi na n'ugbazie darod agbakọtazie enwezie ebe a gbakọtazie ọ dịka ka saịdị daa saịdị asị ka aka ọtọ dịka ụzọ okpoko saịdị ọ ya bụ saịdị mkpụkpa ọ ya bụ ụzọ saịdị mkpụkpa so ya nwa si oke ọsọ na-agbakọtaziri anọkọtazie ebe a na-agbazi ịmagonu ọsịkwa na ndị mmadụ nọsịkwa nọkasịkwa dị nọgo ebe a mana ọfịa dịkwa so with hope anọgbakọta nwaanyị were that girl werezi aka wee sị ya uh, the guy the girl wee na-asị ya na na ọ zọkwara ya ka ihe ọ na-azọziri ya ụkwụ ya nwa asị ya ụkwụkwa e na onwekwa ụkwụ ọ zọrọ ya na ka ụdịga uh, gbachikwa nkịtị agbakọta obere ya nwa odigel wee ihe ọ sọ na ọ mahụzi ka digel si wee si were azụ aka wee gbapịa ya n'obi paa na ya nwa sị ya ka ezi ihe ọ nke itikwu ya aka na itikwu ya ịmaba ya ụra so ka ya nwapụ gbaa keke wee ọsọ na gbaa keke wee gbanatazie breki ya nwa wee gbakwara ya nke nna ọsọ na bifo inoiti mgbe ọ tiri ya ya nwa pụtazie na keke a sịbazie keke ya ojide ọsụ na ime ndị niile nọ na keke a wee nke nọ n'iru wepụta were ọkpọ pịa ya n'iru nke a etie adịzie 5 na-akụ ihe ma dị gel nna ndị mmadụ gbara na-abịazi ka amara ya ndị agbara ịgbali egwu enu ya nwa na onwe akpụrụ bifo ino ede ọ onwe grupu ndị osi n'ime ọhịa makapụta bịa kpụrụ ya baa ime ọfịa na-abụ ime ọfịa na onye keke buru keke pụọ na-apụzi ka ka ya nwa na onwe ya bụ ime ọhịa bifo ya na-erite o nwere ebe ọzọ si na ha gbupụtakwara ya atikwu ya na keke ya ga ọ bụrụ dise na onye keke akpa so otu kafa buru ya wee gbawazie osu na enwe ebe eruzi keke ada agbanwụzi okeke ahịa agbanwe ụzọ ahụ akwụsịzi ebe ahụ bubazie n'ime ọfịa ruo ebe ahụ nwee swampụ nwụọ ndị mmadụ agbagoro agbatisiri ebe ahụ ụfọdụ nwụgoro atisiri ebe ozu ya ebe ahụ sofa wee zi ihe kee ya n'azụ kesie ya n'azụ wee na-asị ọ bụrụ na na na ọ bụrụ na o e weta ọkpọ ụmụnne ka eweta nye ha 2 million ka gbagbuo ya so fa wezie fon ya sebezie pichọ wee fon ya na-ese desi na platfọm niile ọ so akpọzi ụmụnne ya fa gbagharịa gbagharịa weta 1.5 that friday ahụ so anaghị request a naghị emezukwu ya aka ewetakwukwa mmụọ 5 na akaụntụ nwanne ya nwoke akafa na-ese so fasendizie ya nwanne ya jikwa atm ha na-agụrụ ya atm Gold nọmba fajena ewidro ya na na ma ha nwa amago ka asị na ewepụsikwa the money na akaụntụ dị nwanne ya nwoke akwa so taa ka fa so akpọkwa ha na o nwere onye ọzọ ebutekwara egen kwa yọta ebutekwara egen kwa ka ha si ebute faya bụrụ keke debe na dati eh, obodo ukwu ahụ na-asị na fa na-eje eh, ọba maọbụ na a na-eje eletrik ịbazie ha ha kọnazie gị ebe ọzọ so n'ihe nje ekwu ihe a ka haụsụ mara ihe na-eme na onye baa keke gbakọta na owerere ọsụ na onwe ebe ahụ akọtụ maka hodop dị na amapụtakwa ebe ahụ ọkwa ndị kidnapa ọkwa sistem fa na-eyuzizi kịta agbakọta ha sị ka agba ụzọ a ka akọtụ ụzọ na maka ime ọ bụrụ na ịnọ ịnọ the best thing na-anọ na n'etiti ịnọ na mpụga ịmakapụ ịmapụta ebe ahụ so nọ ife nsi ka mpasị ara haus ịghọta so na eh, eh, by then the the the guy akpọ ha na o onye ọzọ ebutekwara anụ ọzọ ebutekwa so ndị a mapụzie ka je dubatakwa otu esi dubatakwa ya nwa mgba so ofu onye ọsụ na ofu onye bụ onye nọzi ebe a ntị ya nwa na-afụchata ụzọ n'ife afa kelee so ọsụ na ọmara ihe mere aka ya eriri ekere na aka n'azụ tọhepụ so mgbe ọ tọhepụrụ o anya na ndị a anọghọzi ya n'ọsọ ofu onye ọ na-anyụ mamị na swampụ a ya nwa na onwe ya wee makpunie n'ike gbara ọsọ binie gbaa the guy study the guy dakpunye n'ime swamp ya nwa gbapụzi ọsọ ọsọ a ka ọ na-agbazi na-agbazi na-agbazi na-agbazi na-agbazi so onwe nwa ahụ ọfụrụ na-akọ nri na-egbucha ahịa so ọsọ na onwe guide na ozugbo ahụ ọ gbapụrụ ọsọ ọ dị ka o ha aka ndị ahụ abịago the guy na-amapụtazi swamp ọ ya nwa agbateghị aka guy na-etizi na na adịghị agbakwara ọsọ ha chụbazie so mgbe ahụ ọ fụzida woman the man asụ ahịa the woman si ya eh, ọ na-asụ the woman ekwu ihe na-eme na nwere ndị kidnap ya dị na ọsọ ka ọ na-agba ya ya the woman si ya daa na anọ daa na anọ the woman kporozie afịa ahụ ọ gbuchapụ wee wụọ ya na kpuchie ya wụkwasị ya ebe ahụ ọ nọ wụkwasị ya so ọ dị so ozu otu na obe ha aka ndị ala ndị ozu si ya ma nwaanyị ma onwe onye ọ fụrụ onwe onye gbara ọsọ gbafeta ebe a nwee ka nka nwaanyị si ya na onwe kwuo onye ọfụrụ so fama sị hey so the guy mere escape mechaa mee escape so fa mechaa wee pụọ mgbe ha pụzi the woman si ya na ozu ọ ga-esi wee gbapụ ọsọ sọpụta ka dị gaa si mee escape so n'ihe si ka mpaghara ha so at least anyị nwa na ndị mmasị na onwere onye adịghị eji owere road nọọ uche onye ọbụla dị ya ka m na-ekwu cos of ịba keke a na-aba akeke keke buru ha anaghị naiche ịba akeke mara ụdịrị ndị dị ya ha ji nwaanyị arụ ọrụ nwaanyị anọ ha n'ụtọ ndị nke a bụ fụ nwaanyị na-anọwa na keke ha ịghọtago enwekwara ike fa chenji ya abụrụ na achọpụtago mana ofu nwaanyị na-anọba ya nwoke adịtịrị na nwoke na-erucha fọ nwa ofu nwaanyị ibu nwa banyezie iche nọ pasenja ma ma na ọbụla pasenja n'ọkwa ọrụ a na-arụzi kịta na Owerri road ka uche onye ọbụla dị ya nọ ifensi ka onye ọbụla na this morning maka na ihe a bụ fraịde ka o mere nwanne yeside mmasị nọ na the guy mere escape na today ka mụnwa nwere idea ọ nwanne ya m ya na-agwa m ihe na-eme the junior brother amụnia dị na mma ọfụma so n'ọhịa isi ka mpaghara onye ọbụla udo dịrị onye ọbụla ụtụtụ ọma ehe ọkụ ịnụchala otu nke ahụ si wee gaa ngwanụ ka anyị tinyekwa anya n'ihe onyonyo nke ọzọ bụ nke si na steeti delta wee pụta ka anyị nụrụ n'olu onye nke bụ onye a tọrọ atọ ebe ọ kọwara otu ya bụ ihe si wee mee ebe a nọ wee tọrọ ya ka ha si wee tọrọ ya nakwanụ ihe niile ọ gabigara n'aka ha ka m bịakwanụ eh, please this is a, a, a video I'm making in Glow World. one of our customers so, came in they, they and uh, the man was, just told us a story of how, how he was kidnapped. So this is a, a video, please. Let all everybody be cautioned. You can see the man. almost, most most your head, turn your head. You can see the man. You can see his head. He was just kidnapped and released. Eh? This is his car. He said he was kidnapped right here in Asaba. Right here in Asaba by by 9 p.m. on Saturday. This is a scam. The man said he was driving with his family. Oh, okay, okay, talk here. Talk here. Talk to him here. I want the video. My brother eh, is a life story here in Asaba. So I was a, a victim of kidnapping along DLA Road. What time? So, uh, around 9 to 10. So everybody needs to be careful in Asaba. Asaba is no longer safe. I paid for the ransom. Well, uh, you, you, were you with your family? I was with my family. what, dropped, what happened? They dropped my family down. Okay. They picked me in their own car, then drove up with mine too. Took me to a another location. And also, there was also a victim inside the car. The victim was shot in the leg. Okay. We were later released at about 2 o'clock a.m. along the Buzo Road by uh, College of Education. Okay. So from there, we, uh, a good Samaritan now drove us to A division where we lay the complaint. From there, they took us to FMC for treatment. Okay, okay. Those boys are kidnapped you, do they know you or it was just random? They don't know me. They don't, don't know, them. They just random. It's a random kidnap. They just see they just see a fine car. They just stop yes, you. Yes, yes. They don't know me. So my people and uh, my fellow colleagues, please let's be careful in Delta, in Asaba, in Warren, in Sapele, where we operate. Let us uh, maintain a new profile. I just saw him in our glow world. He came to retrieve his uh, SIM and I asked him. I saw his wound and I asked him, and I told me was kidnapped. okay, sorry, eh? Yeah, no problem. Sorry. Thank you. So please, this is a caution for us, everybody. Let's be let's maintain a low profile. Crime rates, kidnapping has entered inside the town. See his car. They see they see big man car, the Colombian, the flashy car. So I, let's. I, I let her track the car. Okay. Before I finish, so I'll track the car just uh, along uh, Coca. Uh, flyover. Okay. Heading to Onitsha. Okay. That's where I tracked the car. And okay. I noticed that because uh, there's no fuel in the car. Okay. Because initially they forced me to say where the car tracker is. But uh, you know, professional car tracker, they don't you. they won't tell you where they put the device. So I told them I don't know any place they put the device. Okay. So they tried to disable it. Disable the car to search for the tracker. They didn't see it. Okay. So uh, I think the fuel finished because I noticed there was no fuel in the car when we tracked the car. with the police officers that escorted me there. So pick the car to a division. Okay. So everybody needs to be careful in Asaba. Okay, Asaba is no longer safe. Okay, sir. Sorry, sir. Eh? Sorry. Take care. Okay, you're back from him. Please, let's be careful. Eh? Uh, thank you very much. Ehe. Ọkụ ikirichala ya bụ ihe onyonyo. Onye ụwa gị onye na-egere akụkọ ụwa m biko naanị otu ihe ọma ị ga-emere m bụ inyere anyị aka tụsaa ihe onyonyo a ka o rukwuru onye ọbụla bụ nwa afọ Igbo karịsịa ndị bi n'ala Igbo ka ha hụ ka ya bụ ọnọdụ si wee kwụrụ ugbu a ka onye ọbụla gbado anya otu onye si eje na otu onye si ala dalụkwa gị onye so ebụrụ anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ị mara na aka o ji kacha mma ekpere mbụ na Chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme gị taa bụkwanụ mbụ ị na-ahụhụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa na iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ bụ na Facebook na Instagram ka ị na-ahụ ihe onyinye pịara m folo ọ bụ na YouTube ka ị na-ekiri ya bụ ihe onyinyo pịara m sọskraịbụ ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee ike na-enweta ihe onyinyo ndị ọzọ nga na-ewetara gị n'ọdịnihu ọ bụ na ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ bụ na TikTok itikere m folo ma atọ ma igbo ndị ọma jem ọnụ igbo mụrụ nze mụọ ọzọ ekelekwa m unu wee na-asị ọ ga na-adịrị unu niile mma ngwa tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na apịrị maka na share ya mara gị mma ezigbo mmadụ udo dịrị unu